dollar pounds and euro. oṣù àbọ̀ àtọ̀ àdọ̀ ìṣẹ́ èṣì àṣà àṣàtọ̀ ìtòrí ìrí. náírà dọ́là pounds and euro náírà dọ́là pounds and euro. Hello, everybody. I am evil. I am evil. I am evil. elephant. Oh, Big G, you said it wrong, man. Yeah. A K A. Aka. Aha go gene. Aha mbufebo shala kama niku. Iwonye ebe. Abom onye mberi. Mhm. Imo State, Nigeria. Otu, abo, ato, ano, ise, shi, asa, asato, etoli, iri. Iri na otu, iri na abo, iri na ato, iri na ano, Rina ise Rina she Rina sa Rina Datu Rina Toli Ogu Ogu na otu Ogu na abụọ Ogu na atọ Ogu na eh, anọ Ogu na ise Ogu na isii Ogu na asaa Ogu na asatọ Ogu na itoli iri atọ Ịzọrị nwanyị na Chineke anọsọpụrụ gị ana-ekele gị ala mama n'aha Jizọs amen gụọ egwu edema ezi Chineke eluigwe na-aba ama o wee edema ma Where do you live now? England, United Kingdom now. Where were you born? I was born in London. How old are you? Uh, tomorrow is my birthday, but I'm seven now. I'm proud to be Igbo. I am Igbo. All right, thank you. Um, Device turn. aha mbụ bụ Devanchi Dalobaneko ịwụ onye a? abụ bụ onye mberi Imo steeti Naijiria gụọna ya ofu egwu n'Igbo mama ịbada eze Jizọs ibere Camden Dota ọkaka imena gụrụ onwe gị aka kpee ekpere n'Igbo وين شنك أنا كلك Jesus Amen What's your name? Abum Ritu Sidima Wanaku Iwo Yebe Ambu baby? Bevi Imo State Nigeria Where do you live now? England, United Kingdom. You there for no. adị m afọ anọ ka efi nwee ịgwa ndị Igbo Igbo kwenu ube kwenu Igbo kwenu unu ngwa kpere anyị ekpere n'Igbo ezonye iwu anyị na Chineke anyị sọpụrụ gị anyị buligo elu n'aha Jizọs amen amen ngwa gụọrọ anyị ofu egwu n'Igbo okay. mama ime na edejide egrima welcome the data akoka imena Teach your children how to speak Hebrew. It is good. It is our pride as Hebrews all over the world. We should speak Hebrew. Thank you for watching. God will bless you. Good week. See you next time. anyị fụlụ ego n'anya nna nye naanị ego ka eliwe ebe ahụ